ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe n'otu obodo nke a na-akpọ Idu n'Ọba ka ọ dị wee mee na eze obodo ahụ bụ Maazị Agụ mụtara otu agadaga nwanyị nke mara mma nke ukwuu n'ezie ada maazị agụ mana mmadụ egwu nke mere na ụmụ okorobịa ndị nke nọ mana ala ụmụ mmadụ mana ala ụmụ mmụọ mana ala ụmụ anụmanụ nke a na-akpọ edu ọba bidoro na-agba mbọ na-agbalịsi ike ma na-emekwa otu ike ha ha iji hụ na ada maazị agụ ka bụ nwunye ha hmm, o wee mee na dịka ụmụ okorobịa ndị a nọ na-eme oke ike ha ha iji mee ka Ada Maazị agụ kwetere ha o bidoro bịagburu ihe nsogbu nyere maazị agụ n'ihi na ọ maghị ihe ọ ga-eme ọ chọghị imejọ onye ọbụla ọ chọkwaghị ka ada ya nwanyị nke mara mma nke ukwuu lụọ di na-agaghị elekọta ya anya nke ọma nke a mere ka maazị agụ baa n'echiche nke a mere ka ọ baa n'oke echiche dị egwu dị ka ọ na-eche ihe ọ ga-eme ọtụtụ ndị nọ na-abịakwara nwaada ya ahụ dị o wee mee na dịka maazị agụ chere echiche a izuụka na asaa o chepụtara ihe ọ ga-eme o wee nye iwu ka a gwa ọkụ ekwe obodo idu na ọba ka ọ gagharịa n'obodo gwa ndị obodo na n'izuụka abụọ na-abịa abịa na e nwere ọkwa dị oke mkpa nke eze obodo ha bụ maazị agụ ga-amara ha o wee mee na dịka izuụka na-abụọ gasịrị ma ndị nọ n'obodo ụmụ mmadụ ma ndị nọ n'obodo ụmụ mmụọ ma ndị nọkwa n'obodo ụmụ anụmanụ ụmụ okoro na ụmụ agbọghọ ndị nne na ndị nna onye ọbụla gbakọtara n'obi maazị agụ ka ha nụrụ ya bụ ọkwa dị oke mkpa nke eze obodo idu na ọba chọrọ ịmara ha dịka ha bịara wee bịa zụchaa wee nnọkọ ebe ahụ wee na-eche n'oge na-adịghị anya eze obodo idunọba bụ maazị agụ pụtara kwachaa akpịrị ya ma kelee ndị obodo wee gwa ha ihe mere o ji kpọkọọ ha n'ebe ahụ o mere ka ha mata na ya bụ ọkwa dị oke mkpa bụ na o nwere asọmpi nke ya bụ maazị agụ ga-etinye n'oge na-adịghị anya nke onye ọbụla mere na ya bụ asọmpi ga-akpọrọ ada ya nwaanyị ahụ mara oke mmadụ egwu nawa n'ụlọ ya dịka nwunye nke ya o wee mee na dịka maazị agụ gwachara ha ihe o bu n'obi nke bụ ihe mere o ji kpọkọba ha ebe ahụ onye ọbụla lara jekwadobe kwadobe ma dịwakwa njikere maka ya bụ asọmpi dịka izuụka anọ gasịrị maazị agụ kpọkwara ọkụ ekwe ọzọ wee gwa ya na ya gagharịkwa n'obodo niile dị iche iche gbasa ozi wee gwa ndị obodo na ya bụ asọmpi ga-ebido n'izu ụka atọ na-abịa abịa ọkwa ekwe obodo mere ihe a gwara ya o tufughị oge ịga maa ya bụ ọkwa wee gwa ndị okorobịa niile nọ mana obodo ụmụ mmadụ mana obodo ụmụ mmụọ mana obodo ala na ọba nke bụ obodo ụmụ anụmanụ ka ha dị njikere maka na ya bụ asọmpi ga-ebido n'izu ụka atọ na-abịa abịa dịka ka e gbasasara ozi a onye ọbụla bidoro kwadowe onwe ya nke ọma ụmụ okorobịa niile ndị nke rugoro ịlụ nwaanyị bidoro haziwe onwe ha kwadowe onwe ha ma dịwakwa njikere maka iso na ya bụ asọmpi nke na-abịa abịa o wee ruo dịka izu ụka atọ gasịrị onye ọbụla zukọtakwara ọzọ n'obi eze obodo idunọba nke aha ya bụ maazị agụ ebe ahụ ka ọ nọ wee nabatacha ha ebupụta ihe oriri na ihe ọṅụṅụ dịgasị iche iche o wee mee ka ha mara na ya bụ asọmpi abụghị ihe rara ahụ nke o ji abụkwa n'ihe ga-etufu oge onye ọbụla o mere ka ha mara na ya bụ asọmpi bụ nwatakịrị ihe bụ onye ọbụla metere ya ga-akpọrọ nwa ya nwaanyị laa dịka nwunye ya dị ka onye ọbụla nọ na mgbagwoju anya na-atụgharị uche ma na-echekwa echiche gịnị ga-abụ asọmpi nke a na-abụghị ihe ga-etufu oge anyị ọ bụghịkwana ihe rere ahụ mana onye ọbụla metere ya ga-akpọ ada maazị agụ na-adị ka nwunye ya maazị agụ ha anya wee hụ na onye ọbụla nọ n'oke echiche na ihe mgbagwoju anya o wee gwa ha na dịka o chechara n'obi ya o chepụtara wee sị na ya bụ asọmpi ga-abụ asọmpi nke a ga-ebute nkata ose onye ọbụla tachara ya bụ nkata ose na-emeghị na-egosighị ihe ọbụla gosiri na ose na-afụ ya na onye ahụ ga-abụ onye nwetara mmeri na ya bụ asọmpi onye ahụ ga-abụkwa na onye ga-eme gịnị ga-akpọrọ ada ya nwaanyị laa dịka nwunye ya ka o kwuru nke a onye ọbụla m isi wee sị ha elekwana otu a ga-esi eme ihe nke a biko o wee sị ha na ha laa ga-akwadowe onwe ha n'izu asaa na-abịa abịa na ya bụ asọmpi ga-ebiri ọkụ n'uju ya dịka onye ọbụla lara bido chewe ihe ọ ga-eme ka o wee ike bụrụ onye ga-enweta mmeri na ya bụ asọmpi na-abịa abịa ma ndị mmadụ ma ụmụ mmụọ ma ụmụ anụmanụ niile nọ na-eche echiche ihe ha ga-eme ka ọ bụrụ ha ga-abụ onye ga-enweta mmeri na ya bụ asọmpi dịka nke a na-aga n'iru maazị Nnabel chere n'obi ya ihe ọ ga-eme n'ihi na ọ ma na o nweghị ka mmadụ ga-esi tacha ose rapụ igosi na ya bụ ose na ya o doro ya anya na ọ bụrụgodị naanị otu mkpụrụ ose ka ị tara ị ga-emerịrị nke gosiri na ya bụ ose n'afọ gị o chee ihe ọ ga-eme ka o wee bụrụ ya ga-enweta mmeri na asọmpi ahụ wee mee na dịka ọ gasịrị izu ụka isii maazị Nnabe chepụtara ihe ọ ga-eme nke a mekwara ya obi ụtọ nke dị egwu o wee si n'ime obi ya na o nweghị ihe ga-emecha ka ọ ghara inweta mmeri na asọmpi nke a na-abịa e n'otu izuụka fọdụrụnụ nke a mere ka ọ gaa n'obodo na-agwa ndị mmadụ na onye ọbụla ọkwa aka chere ya na ya nwanwụ maazị Nnabe ga-enwetarịrị mmeri na asọmpi nke a na-abịanụ n'ihi na ọ kwadochago onwe ya nke ọma o wee ruo na dịka o zuru izuụka asaa kpọmkwem obodo niile zara zuo n'obi maazị agụ ya bụ asọmpi ebiri ọkụ maazị agụ pụtara kelee onye ọbụla wee gwa ndị odibo ya ka ha bupụtere ya nkata ose ya dịka ebupụtachara nkata ose o wee kwuo na onye ọbụla chọrọ ibu ụzọ Olympics ike ịbịa ka ya bụ asọmpi bido dịka otu nkeji gasịrị maazị enyi mapụtara n'ike wee sị na ọ bịaghị ebe a igbu oge na ọ ga-abụ onye mbụ ga-ebido ya bụ asọmpi n'oge na-adịghị anya ebunyere ya otu nkata ose ka o gosi onwe ya maka na ndị Igbo na-asị na mberede nyiri dike ma na mberede ka eji ama Ọ rụghị nkeji ole na ole maazị enyi tara ya bụ ose o wee tie ebewu ebewu na ose afụgbuo ya o ose afụgbuo ya o nke a mere na ọ dara na ya bụ asọmpi ụmụ anụmanụ ndị ọzọ pụtara bịa mekwa oke ike ha ha ụmụ mmụọ na ụmụ mmadụ sonyekwara mekwa oke ike ha ha ka onye ọbụla takwara ya bụ ose o mana o jikighị nkeji ole na ole onye ọbụla egosi na ya bụ ose fụrụ ya n'ụzọ dị ukwuu nke mere na o nweghị onye tachara ọbụnadị ọkara nkata ose na nkata ose niile ebuputere ha hmm. nke ahụ mere ka maazị agụ n'isi ebe ọ nọ na-eche ma nkwere onye ga-akpọ nwa ya nwaanyị ala ka ọ bụ na ya bụ asọmpi nke o tinyere rara ahụ nke ukwuu ma dị ka onye ọbụla nwasịrị ike ya maazị nnabe pụtara kelee ọha na eze na mgbali ha gbalịrị ịnwa oke ike ha ha o wee gwa ha na ugbu ka a ga-amazi bụ nke bụ oke n'ihi na ya bụ maazị Nnabụ ga-egosi ha ihe o ji bụrụ dike o wee gaa n'iru wee sị na ebupụtara ya akpa ose na-atọ ma na nkata ose na-atọ na ọ ga-atacha ya na egosi gị na ya bụ ose fọrọ ya ụfọ Nke a gbara ndị obodo gharịị, onye ọbụla nọ na-eche kedu ka ihe nke a ga-esi omume maka na onye ọbụla anwago ike ya wee hụ na ya bụ ihe bụ ihe tara akpụ nke ukwuu mana ka o sila dị dịka maazị Nnabe si yọọ maazị Agụ nyere ndị odibo ya iwu ka ha buputere maazị Nnabe nkata ose atọ e buputere Nnabe nkata ose atọ o wee nọrọ ala kwọchaa aka wee si ndị obodo na ha lewe anya ihe ọ ga-eme dịka ọ dị ugbu a maazị nnabe bidoro taba ya bụ ose taba ya bụ ose taba ya bụ ose taba ya bụ ose ose a na-afụ ya ọ na-ata ose a na-afụ ya mana ka ọ ruru mgbe ya bụ ose fụrụ ya ụfụ ma fụbiga ya oke maazị nnabe chetara ihe o chere n'echiche wee sị na o nwere otu ajụjụ ọ ga-ajụ ndị obodo ndị obodo wee sị ya gaa n'iru o wee sị ha kamgbe m na-ata ose a emeela m ndị obodo sị mba o imebe ọsị ha daalụkwanụ ọtakwa ya bụ ose tagidekwa ya bụ ose wee fụwakwa ya ụfụ wee fụbigawakwa ya oke ọzọ ọ sịkwa ha biko ndị obodo asị m ajụkwa unu kamgbe m na-ata ose a emeela m ndị obodo asị ya mba ọsị ha o nweela ihe m mere gosiri na ya bụ ose na afụ m ụfụ ndị obodo asị ya mba asị ha ka m jụkwa ụnụ ndị obodo n'ahụ na ebe m mere asị ya mba maazị nnabe ji ajụjụ a wee tachaa otu nkata ose taa nke abụọ ma taa nke atọ dị ka ọ fọrọ nwa obere ka nke atọ gwụ o wee sị ha ndị obodo asị m ka m jụọ ụnụ kamgbe m na-ata nkata ose a ọ na-ahụ n'ebe m mere ha asị ya mba asị m ajụ ụnụ emere m ha asịkwa ya mba ka m jụkwa ụnụ na nke ikpeazụ emere m asị ya mba wee kporo ose fọdụrụ na nkata nke atọ wụnye n'ọnụ ma tachaa ya ndị obodo aghọtaghị na dịka ọ na-ajụ ha ma o meela na mgbe ahụ ka o ji ike na-eme ka ya bụ ose ghara ịna na-afụ ya ụfụ nke ukwuu otu a ka maazị Nnabe si wee nwee mmeri na ya bụ asọmpi ma bụrụ onye kpọrọ ada maazị agụ nke bụ eze obodo idu ọba wee laa n'ụlọ ya dịka nwunye ya ebe a ka akụkọ anyị ga-abịa na njedebe ruo mgbe ọzọ anyị ga-ewetakwara ụnụ akụkọ idu na ọba a ka nwanne unu nwoke ọkọ akụkọ maazị ọchatike wee na-asị biko ọ bụrụ na o nwere ihe ị mụtara n'akụkọ a ma ọ bụ na o nwere ajụjụ ị chọrọ ịjụ anyị n'ihe gbasara akụkọ a ma ọ bụ akụkọ ndị ọzọ anyị kọgoro gị ị nwere ike ịgwa anyị ihe ị mụtara ma ọ bụ jụọ anyị ya bụ ajụjụ site na isonyere anyị n'akara mkparịta ụka anyị n'igwe oje na mmụọ na Facebook at Ikenga Nation Instagram at Ikenga Nation Twitter at Ikenga Nation ruo mgbe ọzọ anyị ga-ewetakwara ụnụ akụkọ ọzọ Igbo bụ Igbo Igbo mụrụ nze mụọ ọzọ onu ọchatakwa ike na-asị ụnụ ka ọ dịkwanụ mgbe ọzọ Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ. dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi Podcast.com.